ọkwa ịhụrụ ya mm-hmm. hmm? ala anya obere hmm? oge ugbu a gị bịa ghọọ asistant female vileji champion ka mmesi ọzọ nsogbu adị nke a ka bụ ijego otu iche ị ga-enweta ezigbo ego echi nọ agbadosigonu m ọkpụkpụ ka m aqui emi ya kịta esikwele mkparakpa ụzọ ya warawara ụzọ ya ụzọ bụrụ be ha nke ha n'otu a ebe ndị mmadụ ahụ eh? ebe a ha nwa anya n'azụ nne mama ọnọdụ gị mmadụ ekego m nkọcha kwesịbidi ya gbam ọsọkwa ya na-efe n'elu mana m anya n'ukwu eu ifigodo ya, ya akpochigo m ihe m wee were nwa igodo n'ime ụlọ aga m ejide ya o mmadụ gbape ya aja na-agafe nne oh, ka njebe na ndị edi apụ nwa ọma o nne ya nna apụta ebe nne o nne ganụ enwere m ka na-echeko na m ga-enye gị ego bifo gị soro m lawa ehe nna ị ga-akwụ ụgwọ maka na inyekwe m ego ma anyị anụ gị na ya gị ka ịnya ịma na họs nụ na maka họs ahụ ikwugewo ọ ihe m na-eme m na-eche ya na akpalicha mmụọ m ịghọtago ihe nọ nga ahụ woo mụa aja anụ na vileji a wụ ihe ọbụla m chọrọ iri ma erie nwanyị ọbụla m chọrọ ịnya m anya ka agụwasịzi m kwụ ụgwọ kpọta aga m akwụo maka nke ị na-ekwu hos hmm? na anya be ya bifọ ee anyị ga-anọ gakwu ego ole ọ ga-abụ aga m akwụ gị ezigbo ụgwọ hapụ ihe ahụ ọ dịkwa mma Eh, mba echere m adreesị ebe m nwere ike nọ isi eche ngwa ka isi ebe onye m na-eche kemgbe ị ga-anọ n'ihu ka m na-ahụ azụ azụ eh, hos yes ka m mara ma hos ọ dị ya otoro ogologo ajọ anụ ka ịdogo otu ajọ anụ ị ga-ahụ isi abịala m ama m ịma ihe m kwuru bịa ọ bahụrụ ịkọwara gị nye m nye m nye m nye m ego achọrọ m ịga ahịa nye m achọrọ m ịga ahịa ole mgbe m ga-enweta ebe kemgbe tọwara pem pem pem pem pem biko nye m agawa achọrọ m ịga ahịa chọrọ m ime isikwa ije ego agakwa ahịa otu lee m agwa gị akwa ịhụrụ m bịa inye m ya achọghị m ịnwa m iri ime otu ọ bụla isiri chọọ ya m ga-enye gị ya ọnọdụ ọ bụla isiri chọọ ị ga-ahụ ya achọkwaghị m ịnwa biko nye m ego m achọghị m ịnwa agbachara m gị apụọla ego m niile iriri ego m niile gị iri ego m niile n'eze n'ụlọ m were just were ga niile gbachie ism chai chai bia bia bia fọ́tò yẹn fọ́tò yẹn kom kom kom kom kom gini ẹlẹbi kọ yìí la yọ mọ wete ki ija kpọpẹ ya wa gẹmẹnti gẹmẹnti aga m agwa gị ihe eji akpọ m ajọ anụ na vileji a I'm here with the key Go along girl don wetara mọna I'm here with the scissors I'm here with the shovel I'm here with the ass I'm here with the agama weta onye ike ama eweta mbube weta se ihe mọna akụwa ya ma ewere eze eze tawa ya iru gị iru gị iru gị iri ere ere ya fọ ọla ị ga-akpọ ihe niile Oge, you, you. ma asem bɛga gɛ kwa tuo mu kɔn fɛtɛ di sai hai ɛlɛ bi si kɛgɛ wɔ tu bɛ ɛlɛ da gɛ ɔbɛrɛ lotu sɛlitɛm kulitɛm kulitɛ. Sara. Alebu alebu. Kom! Kom, bia wura ka bia bia bia bia bia tem. Ngwa. Ngwa shebra biko biko. Biko ra ga biko. E ma na mgbago ọsọ. Biko. E ma na mgbago ọsọ. Mam. Biko. Elo shisha. I'm sorry. Ele ha ma. Lela. Aha. Biko ka ga jan biko. Ija mụrụ m. Ọ ga jan biko. Ajan. Biko. Na village a. Biko ma ị ga-eme mba biko gwa mma gị gwa anyị nwụrụ that you've gone to rest you've gone to you, uh, um, gwa that you've gone to, uh, uh, uh, you've gone to soon biko biko eh? mere m ebere biko ya stand to ama akpọ gị ezigbo ntụlechi na iji iji e de mongol Serviço por isso que eu não vou comer Um ndị mmadụ ga-ama na enwe ha na-achụ nke o ije ego gịnịzi ịma mgbe m garụrụ ebe ahụ nwoke mmadụ wee dudo m ebe a gaa bute nnukwute hama o ji akụka dị patlọk nta ya arụ tajasịa ya arụ ọ wee hapụ m lụkara ya ọsọ na-agba na-agba na-agba na-agba na-achụ m na-agba okwu obere nwatakịrị wee dọbụ krọs ọ dị disin if not ọ karịgide akara m ịbịara dibịa ah, ah. ilekwana nwoke wee ha ọ sị na ọ ya bụ the village champion na aha ya bụ ajọ anụ mgbeke ịbanyekwara moto ndị ọjọọ ị ma na ajọ anụ so na ndị dewere m n'ọnọdụ a chai n'anya ka ngwa gị mgbasa ọbụla efu nwoke a n'ụzọ jee nata ụkwụ abụọ ọzọ tinye na nke ị nwere enwe fepụ maka na inye nwoke ohere ọ ga na ndị nwụrụ anwụ ọ dị ka m ga-esokwa echi na asa na-agazi ụka eh? maka na mpa nwere baịbụl ndị ukwu aha ntị ike ihe a na-anya anya mechie ọnụ gị akwa onye okwenta obere nsogbu ị nwere na kichin emere ịfụ ekwensị n'ụzọ na ị nweghị ike igbusogidigba chụfuo ya ị na-asị m ị na-aga ịgbasa ozi ọma biko mgbe eruru ebe a ka anyị ma ka anyị si agafe ee eh? ụlọ ọbụrụ chukwu kịta ịsaida m nọ na hospital ọmọcharị biko ike agwụla m ọ ga na-ejezi ụka biko olee ihe m ga-agwa nwaanyị a ma ọ bụ iwere ego ya iyi kwuru m ya nkwa na taa onye ka iji ụgwọ kọmọshịbapụ ọsọ Ucheọma emekwala ya ọzọ omeihe ukwu Jehova emekwala ya ọzọ chineke gara eme ihe ukwu n'ime ndụ gị na o mekwara ya ọzọ ome ihe ukwu ị ga-agbawa echi m ga-enwute gị ị chọgoro gị ịgbaba n'ime jizọs a na-abịa ga shepụta gị mmechakwa m kwakpu ha gị nsaị ọmekwana ya ọzọ ome ihe ukwu ihe ole ka ị mebirele m eme na-agba ọsọ ị ga-agbakpu m n'ọrụ wọnde mmadụ akwa na-eyi ezigbo slipas slipas ka ụmụ slipas ụmụ Izrel ji ga-aga na baịbụl ekwe baịbụl mụrụgodo ekwensị gị pịa m ihe aga m anwụ onye isi bụ onye isi onye isi nna m onye isi mana ọ na-eme m cheta ihe dị ka gị obi na-eme m polina polina ibukọta <laughs> ihe niile <laughs> ịkara aka nna m enweghị ebe gị <laughs> e nna m onye isi ọ gị wawa ọga kpatakpata ee onye isi ala akọọla m ihe niile mere ama m gị lọta ama lọta ajọ anụ hmm? ekwe nwa gị nwoke iji maka na-enye m nsogbu lekwa ya ọbịala ka m ike ile ma ma ala ṅụọ mmiri tọgbu iko onye ala ihe mere n'ụwụ na ọrụ ịrụgo ọrụ mana ọrụ chabeghị ị ga-akpọrọ ọnya na nne na nna ya ya hụ ya anya first ha hụcha ya anya ya otu ezigbo oke ọkpa dị oke ile anya onye dịrị ihe oriri mana asụ m kwuo aga m asụkwa onye isi ala gị ji aka gị chere ya onye isi ala <laughs> utobo ekelela m chineke bi n'igwe <laughs> akụfeta ya dara awụọ <laughs> chere ka ka gị chere ka m gwa gị chineke jiri ihe na-enweghị ihe ọwụ kụziere onye si na awụ ọkachamara na ihe niile ọ ma wụ rọbish ọkwa mụ na ịma bịara n'ụlọ gị onwe ihe a na-arịọ gị akpụrụ ikpere dina n'ala rịọ gị bute mmanya ka ime mere anyị ebere ọgwụgodo akwụkwọ gị nye anyị eji hapụ ụmụaka ikwere ekwe ajarụ <laughs> aja ajarụ shọp <laughs> gị na-adagharị ka ọkụkọ bekee <laughs> iji gbara anwụrụ zombi nyaa na egwu na ama ihe ọnụ ọ dị mma ya ka kpọrọ ya kpọlara ndị nwe ya gị nye ya otu ụzọ ọgụ den ogbeji atọ onwe m ọ dị tawatawa ọnụ nyere iwu si ya kpụrụ ata m n'ụlọ nna m ee e ma ogbe ojii atọ ma otu ọkụ gbara agba ọ sị gị bịa nye m ngwa gị ngwa ya ahụ na inyeghụ m ịma ịma ọ pụrụ ime ajọ anụ bụ onye mere ka ị pụta gbam ọmụ uru m na ya ọkụ agba na ike gbaji ọcha gbaji ojii ọkụ mbụ anyị ga bụ iche iche na-eri anyị ka azụ anyị na-etu na mmiri mma si ofe ofe a ahụ isi ọnya ewu ibe ewuru ọkwa ịba gba ya kpakpa ma ọnya ma ya gafere gị ka azụ gị tiga aghara na ịma mmiri ha ericha ihe na ya nwa pọ ụmụ mana matara ihe isi ike isi pọ awa nwayọ ala nwanyị lụtara ngwa gị nanị gị ha ihe ma na-afọ anọ ị na-alụta James nwanne gị nwa nwa lụtara Ewo! Oh no! Oh my God, no! Check it. Check it. Yeah! How does it Fine. Fine. <laughs> So after this, you do me that thing. What you do me? What make me say? I will come Nigeria with a Panya woman. <laughs> Say, a problem. Uncle, <laughs> eh, your son is out now. oh. na-ata ọga Ya nọgide n'ụlọ mkpọrọ ya ya nọcha mapụta ihe izizi o pụzo m. gbapụta m onye m ji ekwu na ọwa ọkacha akacha ọnwa ihe niile mechie ọnụ gị onye gwara gị na ọya gbapụtara gị ịma na ọwụ onye isi ala ga-aga kpụ okwe ji gbapụta gị eh, eh. ọwụ onye isi ala ọwa ajọ anụ ọga ya bụ onye manyere onye isi ala ma manye manye ya ha nwa ịbụrụ onye nwụrụ anwụ ọya bụ ihe kpọpụtara ya eh? onye isi ala mba nụnụ ome ha adaba ya kpatara mụ na ha anaghị emekọ dịka ụmụnna onye isi ala n'onwe onwe ya ị na-ekirikwu ọ dịka onye a na-akwa aka ndị ọcha na-akpọ ya akwaga gị ihu akwaga gị azụ ha ị nwere ike ịkpọ ya mụnwa na-akwa aka ọ ụdị mmadụ ọ bụ masị hapụgodo okwu onye isi ala bụghị ka a bịara ugbu a ihe a bịara wee ha e, akpọtara m okwe ka ọ kpọrọ gị kpọga panya mgbe m si panya pụta ihe dị m na-eme m ji achụ ego ha dị ka ihe ghasara aghasa tụmadị ugbu a nnọ nga eh, ọ bụrụ na ị ruo ebe ahụ gị kpokọta ihe gasara aghasa were ya eribe ihe ee eh, nna nwa nwa azụwa nna ee eh, nke a natara ebe a nwere ike kpọọ ya ezumike nka ebe a nọ ugbu a mụ na nwunye m nne gị ga na-ekwotori anyị na-azụ na ụdị ekwuzi okwu boko haram bụ ndị na-atọ mmadụ ndị ohi anyị achọghị ịma ihe ma ọ bụ na anọ m ebe a na-ezu ike onye ka m kpọtara ya ka ị ga-abanye oke nna m ukwu ịmara na onwe ihe ga-arịọ m mụnwa na-aga emere gị ya rụ ka ịkpọ nwa aga panya mụnwa ga-akpọ ya garu panya ama akpọ ya garu na ntọala panya mpa onye mere iji hapụ m n'ụlọ nga na-ata ahụhụ na-atụrụ ịnwụfu ị chọrọ ka naanị gị na nne m na-eri ụwa nnụnụ ga na-ebugharị ụwa na-erigharị ihe niile nọ n'ụwa naanị nnụ ngwa gị mbọ mụ na nne gị gbara tinyere nke eh, ajọ anụ gbara ịgbapụta gị ihe ị ga-agwa anyị bụ nne na nna ekele m unu eh, akụzina ihe na-ama ịka bụ nwata ihe mere bụ sorogodu okwe ga-apanya okwe ịkpọrọ ya gaa biko saghee ya anya anya ya ka dị ka ihe nọ n'ochichiri otu nsi ihe ọ ka na ọchịchịrị mana ịkpọrọ aga ebe a nsaga ya anya ehe nye amara ihe a na-akọ <laughs> ịkụzikworo egwu dombolo dombolo dombolo dombolo oh! dombolo dombolo dombolo dombolo dombolo idododo dombolo idododo dombolo idododo idombolo idododo dombolo oye <laughs> ọkụ ọgba ike obodo gbaa ma ajọ ma adị ojii onwe onye onye nwere efe ịsaghị isi ọ mgbe i jiri ụkwụ gị abụọ ruo panya ị ga-eji aka gị weta isi gị na-asa onwe gị isi mgbe ị hụrụ ihe na-aga n'ala panya ndụrụ ebe ahụ ebe nna m gara bọlata mesi emike m ga-aza m ebu jesi nta ajọ nwa ajọ nwa otu ọ dị ugbu a na ọ pụọ ọ pụọ ozugbo ozugbo njem jijikwa ya eji m ya n'ahụ jiji ya a na-efushi ya efushi taa bụ nsị ọnụ gị onye nwe gị tọnda magbukwo ya onye nwe gị tọnda magbukwo ya mene ọsịsọ mene ọsịsọ bọị ihe m ọsịsọ ka ị ga-azụta anwụrụ a ga-eji shie ihe dịrị onye na onye onye ọkụkọ m ha na ebi anwụrụ nna ndewo ndewo nwa ọ dịkwa mma nna ọkụkọ m na-eyiri m akwa ka ụmụaka na-ese bịa nwụrụ ọkụkọ na-eyiri m akwa ọkụkọ nke ga ha bịa zuru ọ n'ime ụlọ ka ha hụrụ ya ka ọ na ka ọ nọ n'elu osisi ọ nọ n'ime ụlọ ya nọ n'elu na-eyi akwa arụ arụ kedụkwanụ ndị nke bịara zuru ọkụkọ n'iyi akwa hei hei hei biko nwa m ewele iwe enu wetu obi wetu obi wetu obi wetu obi n'ihi na obodo anyị ajọọla njọ ihe ọwụla furu ọba na voicemail ị ga-ahụ dị ya ma otu kwụsị gị wetu obi wetu obi emechaa gị ga-azụrụ ọkụkọ ọzọ dị nke anyị na-achọ achọ nke anyị na-achọ achọ ruo kwa monde ị ga-ahụ ọba na voicemail ohe m si ka ngwa gwa gị onye adịrị ha na mma alụsị ọkụ iji agbụkwa ha ọkụkọ m ka ha na-esi anya nwụrụ ọha ha nwere ụmụnna ha alụsị ọkụ ha ebe ha ọkụkọ e m ha ahịa wutobo ọma ihe a na-arụ ihe anyị na-arụ na vileji a ya anya so ihe m na-agwa gị na ka ị na-enye ya ugwu ruru ya mm. dịka onye isi na ndị na-amụ amụ ịghọtago ọ oh my man ah, hmm? enjoy hmm. ah, na ọ na ahụ <laughs> na atọ ah! kezi maka nwaba nwaba mgbe ahụ ejidere gị nwatakịrị ahụ lara ihe nwa onye nụrụ okporo ya ọzọ kpụmkpụm ma ya ma ya ma fon ya evrit na mozika ga aga nwa akpa ha gwụla ya ọ ga-eji aka ebe ụlọ na ọ ga-eji aka ala ozugbo ozugbo n'ụnụ ọ ga-anyụ n'uzi ya mgbe usi usi anụ rudi asaid ọ ga-alata bịa chere ụmụaka anụ ọkụkọ anụ ọkụkọ ka unu nọ nga na-ata bịa ihe ọgwụkwala anụ ọkụkọ nwata nwaanyị a nọ n'ụzọ na-aba mba na-eti mkpu na-aka asị na-aba ndị na-ekwu na-ete na-ekechi ndị gara n'ụlọ ezuru ọkụkọ ọkụkọ na-amụ nwa ọkụkọ yighị akwa ee chee ka m jụọ gị ọkụkọ ahụ na-ata ezuru ya ebe n'ime ite a gaa m ntị awụrụ na ọnụnọ m hapụrụ gị gị na nọ n'ụlọ a ga-eme gị na-ebutere m mkparị akparị m na my boys ọpụpụ gị eruole agwara gị bifo si ịkparịa m gị gaa n'ụlọ mpa gị afọ na ọnụ ụlọ mpa m ka m nọ enwere ihe ọjọọ nọ na mmadụ taga anụ ọwụ ihe ọjọọ okenye na-anọ n'ụlọ ewu amara na ọbụ gee ntị gee ntị nwata naanị ege nna ya ntị ọ na-end up ịza ịza ịza ịza ime ahịa

oge rolo mgbe a na-eru oge rolo mgbe a na-eru ọwụ naanị na ọ na-eriri ukwu ọ na-adụdụ eme aka ndụdụ chọn chọn ndị mmadụ na-enye mkpesara gbasara ajọ anụ hmm. ajọ anụ hmm. ma ke na-ewe di m iwe n'obi na ndị di anyị chi ha wụ enweghị ha chọrọ ime gbasara ajọ anụ n'obodo a eh, elegha nwere ike ime eh, elegha nwere ike ime gbasara ajọ anụ ị hụrụ mụnwa agụ nwaanyị asaa nwede nwaanyị ga-akwụ m aka kwụsị m ikele ukwu hmm. jawai naanị m ga-eme ajọ n'ihe naanị mụnwa m ga ememele ya anụla taa echewo nta agba agba ọsọkwa ya nsogbu echi ọzọ ka ịzọ n'ahịa aga m enweta gị na nna gị ibu ọkụ bịa n'ụlọ m Hey! Wale jeje man. Hey, don't don't don't. Ajanu, Ajanu, Ajanu kai de so. Wale jeje para lo. Wale jeje, wale jeje, wale jeje. Your father now. Baba, lee otu mụ na gị jisoro gị ije gị hapụ m ebe mgbalaga ihe onye mụ na gị kpara agbanwere gị ka anyị ga-akpọ ndị uwe ojii gị si mgbe ihe ga-eji aga aga ịlụso ya ọgụ bụ na otu iji hapụ m ebe mgbalaga nna gị na-atọ agbụrụ n'obi gị na-abụ m n'anya na nwoke ahụ awụ ezigbo mmadụ nwoke na ahụ mbọ ya ele anya ebe ya anya mbọ ye ya onye ahụ ewu nna na ji ọnụ gị were ya na m ị jụkwana m sanye ebe ọtọ mma ihe ndị ọzọ m hapụrụkwala gị ụbọchị ọrịa dị mma nwa gị nta gị aka papa gbanwere gị ndị uwe ojii ga